tupu mbido ihe onyinyo <laughs> tupu mbido ihe <laughs> oh my god ndị be anyị ndewonu ana m ekene unu afa m ifi tupu m bido ihe onyonyo a sị m ka nkene ezigbo oyi mbụ nneki nneki from nneka m aka na ihe onyonyo a Ifu na etinyere m bekee na igbo ịma ana m eme vidio igbo na-arọ gara aga ihe ndị bekee na-akpọ challenge ka m ghara itinye bekee na igbo ihe a na-akpọ ngili igbo o nyere m aka na nke tata ana m ekene ya daalụ nneka daalụ ọfụma unu agbatakwa krismas ọfụma unu agbatakwa unu agbatakwa krismas ọfụma unu agbatakwa ncheta ọmụmụ onye nwanyị ọfụma ana m asị ekene dịrị chineke na chineke nyere anyị <laughs> na niile aka na ebe niile anyị jere oge krismas ma ndị ji ụgbọ elu ma ndị ji ụgbọala ma ndị ji ụgbọ mmiri ma ndị ji ụkwụ chineke dula anyị niile n'udo jee ebe niile anyị ji natakwa n'udo anyị wee si na 2019 wee bata 2020 anyị na-asị ekene dịrị chineke ọ dịrọ izi mba ọ dịrọ fecha fecha na chineke butere anyị n'afọ gara aga n'afọ ọfụ a akụkọ ọjọọ rinne ma ndị nwe nsogbu n'ụzọ ma ndị nwụrụ mgbe ha na-egwu mmiri ma ndị arụ adịrọ wee nwụọ ma ndị nọ n'ụlọ ọgwụ akụkọ ọjọọ rinne mana onwero nke metụla anyị in fact anyị ga-akụrụ Chineke aka anyị ga na-ekene ya maka akwụkwọ nsọ si na kene Jehova n'ihi na ọ dị mma maka akwụkwọ nsọ si na kene jehova n'ihi na ruo mgbe ebi ebi ka ebere ya dị anụ m asị gị nwanne ege m ntị na afọ ọfụ a bụ afọ ifeọma afọ m bụ ifeọma so afọ ọfụ a bụ afọ ifeọma na ife ọbụla ịchọ chineke ga emelu gị n'aha jizọs eme. ọ si na anyị atụ n'ụjọ na ọ nọnyere anyị chineke ga-emezu ihe niile anyị chọrọ anyị ga-etinye okwukwe na chineke anyị ga na-alụkwa ọlụ di ya maka ọ bụrụ sọ itinye okwukwe na chineke anyị tinye okwukwe na chineke anyị alụọ ọlụ di ya chineke afụzie aka ọlụ anyị wee gọzie anyị o nwee ihe ndị bekee na-akpọ thinking outside the box ya mere n'afọ ọfụ a ihe ọbụla anyị chọrọ ime ka anyị mee ya egwu atụna gị na ndị mmadụ ga-achị gị ọchị mba mee ihe ịtosili ime ọ bụ na o nwee ihe agara ọfụma n'afọ gara aga bidokwu ya n'afọ ọfụ a ọ bụ na ị chọrọ ibido ya o nwee ike ibido ihe dị ọfụ n'afọ ọfụ a ihe kachasị mkpa bụ na ị na-eme ihe chineke ga-agọzi ọnyanwa ka m ka m kwuo tata maka ndị be anyị na-asị na ogologo okwu adịrọ n'ụka mgbede biko ọ bụ oge izizi ị na-ekili m ebe a daalụ ana eme ekene gị ihe ị ga-eme bụ na ị ga-apị onwe ihe a na-akpọ subscribe ọ dị na ihe red <laughs> ịpịa ya aka mbọsị ọbụla mmerụ ihe onyonyo gị nwa ga-ebu ụzọ kirie ya ọ bụ na ihe onyinye amasịrị gị thumbs up <laughs> m ihe bụ thumbs up n'Igbo mana thumbs up daalụkwanụ ihe niile ga ọfụma ihe niile ga-agala ya ọfụma n'afọ 2020 a n'aha jizọs bụ onye nwanyị anyị amen ọ ga-adị oge ọzọ jisi n'ike nwa bụ onye igbo mana achọpụtara m na ọ bụ na isuro asụsụ be anyị over a long time ọ na-ata nchala ndị ọ maghị eye right wee nye onwe m ihe a na-akpọ challenge ka nna asụ Igbo ka nna asụ Igbo without what is going on ka nna asụ Igbo ka nna asụ Igbo so Igbo etinyọrọ <laughs> this so crazy ka m asụ igbo igbo ebe bekee adịrịa so that's my challenge <laughs> maka akwụkwọ nsọ si na kene jehova kene jehova n'ihi na maka akwụkwọ nsị <laughs> maka akwụkwọ nsọ si kene jehova n'ihi na ọ dị mma it's not that one now kene jehova n'ihi na okay yes akwụkwọ nsọ si na kene jehova n'ihi na akwụkwọ si <laughs> akwụkwọ nsọ si <laughs> hey will I finish from here today tinye obi gị na chineke tinye ọ bụ na ị chọrọ ibido ya o nwere ike ibido ihe dị ọfụ na afọ ọfụ a ihe kachasị mkpa bụ na ị na-eme ihe Chineke ga-agọzi ị nwere etin just don't your just anyway <laughs> ka ka m kwuo tata anyị ga-etinye okwukwe na chineke anyị ga na-alụkwa ọlụ dị ya maka bụrụ sọ itinye okwukwe na chineke anyị tinye okwukwe na chineke anyị alụọ ọlụ dị ya chineke wee chineke chineke afụzie chineke chineke afụzie akọlụ we go see I. yes yes yes